akwụkwọ ozi nke pọl onye ozi degara ndị kọlọsi ndị kọlọsi isi nke mbụ pọl onye ozi nke kraịst jizọs site n'ọchịchọ chineke na timoti nwanne anyị na-edegara ndị nọ na kọlọsi akwụkwọ bụ ụmụnna anyị n'ime kraịst ndị dị nsọ kwekwara ekwe amara dịrị unu na udo nke si n'aka chineke bụ nna anyị pụta anyị na-ekele chineke bụ nna nke onye nwe anyị jizọs kraịst na-ekpe ekpere banyere unu mgbe niile ebe anyị nụrụ okwu banyere okwukwe nke unu kwere na kraịst jizọs na ịhụnanya unu ji hụ ndị nsọ niile n'ihi olileanya ahụ nke edebeworo unu n'eluigwe nke unu nụrụ ihe banyere ya na mbụ n'okwu nke eziokwu nke oziọma nke bịaruru unu dịka ọ na-amịjukwa mkpụrụ n'ụwa niile na-abakwa ụba dịka ọ na-emekwa n'etiti unu site n'ụbọchị unu nụrụ ma zukwa amara Chineke n'eziokwu dịka unu mụtara n'ọnụ Epafras oru ibe anyị onye anyị hụrụ n'anya onye bụ onye kwesịrị ntụkwasị obi ijere Kraịst ozi n'ọnọdụ anyị onye gosikwara anyị ịhụnanya unu n'ime mmụọ nsọ n'ihi nke a ya onwe anyị kwa site n'ụbọchị anyị nụrụ ya anyị ewepụghị aka n'ikpe ekpere na ịrịọ arịrịọ n'ihi unu ka e wee mee ka unu jupụta na mmazụ nke ihe ọ na-achọ n'ime amamihe na nghọta niile nke mmụọ nsọ ka unu jegharịa n'ụzọ kwesịrị onye nwe anyị ime otu ọ ga-atọ ya ụtọ n'ụzọ niile na-amị mkpụrụ n'ezi ọlụ niile ọ bụla, na-abakwa ụba n'ime mmazụ nke Chineke ebe a na-eme ka unu dị ike n'ime ike niile dịka ike nke ebube ya si dị rue ntachi obi na ogologo ntachi obi niile ya na ọṅụ na-ekele nna anyị onye mere ka anyị ruo iketa oke anyị n'ihe nketa ndị nsọ na ìhè onye dọpụtara anyị n'ike nke ọchịchịrị wee webiga anyị n'ala eze nke ọkpara nke ịhụnanya ya onye anyị nwere mgbapụta anyị n'ime ya bụ mgbaghara mmehie niile anyị onye bụ onyinyo nke Chineke ahụ nke a na-apụghị ịhụ anya bụrụkwa onye buru ụzọ mụ n'ihe niile e kere eke n'ihi na n'ime ya ka ekere ihe niile nke dị n'ime eluigwe na nke dị n'elu ụwa ihe a pụrụ ịhụ anya na ihe a na-apụghị ịhụ anya ma ọ bụ oche eze ma ọ bụ ịbụ ndị nwe mmadụ ma ọ bụ ịbụ ndị isi ma ọ bụ ịchị isi esitewo n'aka ya ka ihe niile ekewekwara ya ihe niile ya onwe ya bụkwa ihe niile ụzọ ọ bụkwa n'ime ya ka ihe niile na-eguzokọ n'otu ya onwe ya bụkwa isi arụ nke bụ nzukọ ya ebe ọ bụ onye mmalite onye buru ụzọ mụ site na ndị nwụrụ anwụ ka e wee mee ka ya onwe ya bụrụ onye mbụ n'ihe niile n'ihi na ọ bụrụ ihe dị nna ya ezi mma ka ozuzu niile bigide n'ime ya ka o wee sitekwa n'aka ya mee ka ya onwe ya na ihe niile dị n'otu ebe o sitesịrị n'ọbara nke obe ya mee ka ya onwe ya na mmadụ dị n'udo site n'aka ya ka m kwuru ma ọ bụ ihe dị n'elu ụwa ma ọ bụ ihe dị n'elu igwe unu onwe unu kwa ọ bụ ezie na emereri unu ka unu bụrụ ndị ala ọzọ n'oge gara aga bụrụkwa ndị iro n'echiche uche unu n'ime ajọ ọrụ niile unu ma ugbu a ka o mere ka unu na ya dị n'otu n'ime arụ nke anụ arụ ya site n'ọnwụ ya iche unu n'iru ya dịka ndị dị nsọ ndị a na-apụghịkwa ịta ụta ndị a na-apụghịkwa ibu ebubo ma a sị na ọ bụ ezie na unu anọgide n'okwukwe unu ndị a tụrụ ntọala ndị na-eguzosikwa ike ndị a na-adịghị ewepụkwa n'olileanya nke ozi ọma ahụ nke unu nụrụ nke e kwusara n'etiti ihe niile e kere eke nke dị n'okpuru eluigwe nke e mere mụ onwe m bụ Pọl onye na-eje ozi ya ugbu a ana m aṅụrị ọṅụ na ahụhụ m na-ahụ n'ihi unu ana m emezukwa n'akụkụ nke m ihe fọdụrụ na mkpagbu niile nke Kraịst anyị na anụ arụ m n'ihi arụ ya nke bụ nzukọ ya nke e mere mụ onwe m onye na-ejere ya ozi dị ka ọrụ ọchịchị ezinụlọ nke Chineke si dị nke e nyere m n'ebe unu nọ ikwuzu okwu Chineke bụ ihe omimi nke ezowere ezo site n'oge niile sitekwa n'ọgbọ niile ma ugbu a ka e mere ya ka ọ pụta ìhè nye ndị nsọ ya ndị Chineke chọrọ ime ka ha mara ihe bụ akụ nke ebube nke ihe omimi a n'etiti ndị mba ọzọ nke bụ kraịst n'ime unu bụ olileanya nke ebube ahụ onye anyị na-ekwusa na-adụ mmadụ niile ọbụla ọdụ na-ezikwa mmadụ niile ọbụla na amamihe niile ka anyị wee chee mmadụ niile ọbụla n'iru onye nwe anyị dị ka ndị zuru oke n'ime kraịst ana m adọgbukwa onwe m n'ọrụ ime ihe a na-agbasi mgba ike dị ka ịlụsi ọlụ ike nke ya si dị nke na-alụsi ike n'ime m n'ike ndị kọlọsi isi nke abụọ n'ihi na ana m achọ ka unu mata otu m na-agbasi mgba ike nke ukwuu n'ihi unu na ndị bi na Liodisia na Kahara bụ ndị aka ahụghị iru m na anụ arụ ka e wee kasie obi ha ebe ejikọkwara ha n'ịhụnanya ka ha wee rukwa akụ niile nke nkwezu ahụ nke nghọta na-ekwezu ka ha wee mazu ihe omimi nke Chineke bụ Kraịst onye akụ niile nke amamihe na ihe ọmụma dị n'ime ya bụ ihe zoro ezo n'ime ya nke a ka m na-ekwu ka onye ọbụla wee ghara iwere ire ụtọ rafue unu n'ihi na ọ bụ ezie na anọghị m n'etiti unu na anụ arụ m ma anọ m n'etiti unu na mmụọ m na-aṅụrị na-elekwa usoro unu na otu okwukwe unu kwere na kraịst dị ike ya mere dịka unu nara kraịst anyị bụ jisọs onye nwe anyị na-ejegharịnụ n'ime ya bụrụkwa ndị gbagideworo mkpọrọgwụ n'ime ya ndị a na-ewulikwa elu dịka ụlọ n'ime ya ndị a na-ewerekwa okwukwe unu mee ka unu guzosie ike dịka eziri unu na-ekelebiga oke lezienụ anya ka onye ọbụla ghara iwere ịhụ amamihe n'anya na aghụghọ efu nke ya bụrụ onye na-ezu unu n'ori ịhụ amamihe n'anya nke dịka ihe ozizi mmadụ nyere idebe dịka ozizi mbụ nke ụwa ma ọ dịghị ka Kraịst si dị n'ihi na n'ime ya ka ozuzu niile nke ihe Chineke bụ na-ebigide na-ewere arụ mmadụ n'ime ya ka emezuokwara unu emezu onye bụ isi nke ịbụ onye isi na ịchị isi niile ọbụla ọ bụkwa n'ime ya ka ejiri obibi ugwu a na eji ya aka mee bi unu ugwu n'iyi pụchasị arụ niile nke bụ anụ arụ na obibi ugwu nke kraịst ebe elikọrọ unu na ya n'ime baptizim unu ọ bụkwa n'ime ya ka esitere n'aka okwukwe unu mee ka unu so ya bilikọọ bụ okwukwe unu kwere n'ịlụsi ọrụ ike nke Chineke onye mere ka o si na ndị nwụrụ anwụ bilie unu onwe unu kwa mgbe unu nọ n'ọnwụ site na ndahie niile unu na ebighị ugwu nke anụ arụ unu ọbụna unu ka o mere ka unu so ya dịkọ ndụ mgbe o weresịrị amara gbaghara anyị ndahie anyị niile mgbe o hichapụsịkwara ihe anyị ji aka anyị dee n'akwụkwọ ike onwe anyị agbụ nke megidere anyị bụ ihe edere n'iwu nke enyere anyị nke na-eguzogide anyị o wepụwokwa ya n'etiti anyị na ya na-akpọgide ya n'obe ya mgbe o yipụchasịrị n'arụ ịbụ ndị isi niile na ịchị isi niile ihe agha ha nye onwe ya o were nkwuwa okwu gosi ha n'iru ọra na-edugharị ha n'ọṅụ agha n'elu obe ya ya mere unu ekwela ka onye ọbụla kpee unu n'oriri ma ọ bụ n'ọṅụṅụ, ma ọ bụ n'okwu ụbọchị ememe ma ọ bụ nke ọnwa ọhụụ ma ọ bụ nke ụbọchị izu ike nke bụ onyinyo nke ihe gaje ịbịa ma arụ bụ nke kraịst unu ekwela ka onye ọbụla mee ihe ọ na-achọ na ịpụnara unu ihe unu na-agbata n'ọsọ site n'obi dị umeala na ikpere ndị mmụọ ozi na-eguzo n'ihe ọ hụworo onye uche nke anụ arụ ya na-afụli elu n'efu ọ dịghị ejidesikwa isi anyị ike onye arụ niile ebe e sitere na nkwonkwo ya na akwara ya niile yezuo ya ihe jikọkwa ya n'otu o sitere na ya na-aba ụba nke Chineke ọ bụrụ na unu na kraịst nwụkọrọ anwụ pụọ n'ihe ozizi mbụ nke ụwa gịnị mere dịka a ga-asị na unu na-adị ndụ n'ụwa unu na-edo onwe unu n'okpuru iwu dị iche iche e nyere ejidela edetụkwala ire emetụkwala aka bụ ihe a ga-emebi ha niile emebi n'iji ha mee ihe dịka ihe e nyere n'iwu na ozizi mmadụ si dị ọ bụ ezie na ihe dị otu a nwere nke a na-akpọ amamihe na ikpe ekpere dịka mmadụ chọrọ na obi dị umeala n'imekwa ka arụ hụ ahụhụ ma ha abụghị ihe dị oke ọnụ ahịa ma ọlị megide ime ihe ọjọọ nke ga-eju anụ arụ afọ ndị kọlọsi isi nke atọ ya mere ọ bụrụ na unu soro kraịst anyị bilikọ na-achọnụ ihe dị n'elu ebe kraịst anyị nọ na-anọdụ n'aka nri chineke tụkwasị na uche n'ihe dị n'elu ọ bụghị n'ihe dị n'elu ụwa n'ihi na unu nwụrụ anwụ ezowokwa ndụ unu n'ebe kraịst anyị nọ n'ime chineke mgbe ọbụla a ga-eme ka kraịst anyị pụta ìhè onye bụ ndụ anyị mgbe ahụ ka a ga-emekwa ka unu onwe unu so ya pụta ìhè n'ebube ya mere meenụ ka ihe niile dị unu na-arụ nke dị n'elu ụwa nwụọ; ịkwa iko adịghị ọcha ọchịchị ọjọọ agụ ihe ọjọọ na anya ukwu ahụ n'ihi na nke a bụ ikpere arụsị ọ bụkwa n'ihi ihe ndị a ka iwe Chineke na-abịakwasị ụmụ nke ekwenyeghị ekwenye nke unu onwe unu jegharịrị n'ime ha n'oge gara aga mgbe unu na-adị ndụ n'ime ihe ndị a ma ugbu a unu onwe unu tụpụkwanụ ihe ndị a niile bụ igwe ọnụma obi ọjọọ nkwulu ikwu okwu ihere na-esi n'ọnụ unu pụta unu ekwulu okwu ụgha gwarịta ibe unu ebe unu yipụchasịworo mmadụ ochie ahụ ya na omume ya niile yikwasịkwa mmadụ ọhụụ ahụ nke a na-eme ka ọ dị ọhụụ rue na mmazu dịka onyinyo nke onye kere ya si dị ebe onye Grik na onye Juu obibi ugwu na ebi ugwu onye na-asụ asụsụ ọzọ onye Sitia oru onye nwere onwe ya na-apụghị ịdị ma Kraịst bụ ihe niile dịkwa n'ime mmadụ niile ya mere dịka ndị Chineke rọpụtara ndị dị nsọ ndị ahụ nwekwara n'anya yikwasị na obi ebere obi ọma obi dị umeala ịdị nwayọọ ogologo ntachi obi na-anagiderịtanụ ibe unu werekwa na amara gbaghara onwe unu a sị na onye ọbụla nwere ihe ịta onye ọbụla ụta ọbụna dị ka onye nwe anyị were amara gbaghara unu unu onwe unu mekwa otu ma n'elu ihe ndị a niile yikwasị na ịhụnanya nke bụ ihe nkekọ nke izu oke ka udo nke kraịst na-ekpezikwa okwu n'oge unu nke a kpọbatakwara unu n'ime ya n'otu arụ bụrụkwanụ ndị na-ekele ekele kweenụ ka okwu kraịst were akụ ya niile biri n'ime unu na amamihe niile were na-abụ ọma na ukwe na abụ nke mmụọ nsọ na-ezirịta onwe unu ihe na-adụrịtakwa onwe unu ọdụ n'ime amara e nyere unu na-abụ na abụ n'ime obi unu nye Chineke ihe niile ọbụla unu na-emekwa n'okwu ma ọ bụ n'ọlụ na-emenụ ha niile n'aha onye nwe anyị Jizọs na-ekele Chineke bụ nna anyị site n'aka ya ndị bụ nwunye na-edo n'onwe unu n'okpuru di unu dịka ọ na-ekwesị unu n'ime onye nwe anyị ndị bụ di unu nwunye unu n'anya unu enwekwala obi ilu n'ebe ha nọ ụmụ na-aṅanụ ntị okwu ndị mụrụ unu n'ihe niile n'ihi na nke a bụ ihe na-atọ ezi ụtọ n'ime onye nwe anyị ndị bụ nna akpasula ụmụ unu iwe ka obi ghara ifu ha ndị oru na-aṅanụ ntị okwu ndị bụ ndị nwe unu n'ụzọ anụ arụ n'ihe niile ghara iwere ibu oru n'anya na-agha dịka ndị na-eme otu ọ ga-atọ mmadụ ụtọ kama n'afọ ofufo na-atụ egwu onye nwe anyị ihe ọbụla unu na-eme na-alụnụ ọlụ site na mkpụrụ obi unu dịka unu na-alụrụ onye nwe anyị ọlụ ọ bụghịkwa mmadụ ebe unu matara na ọ bụ n'aka onye nwe anyị ka unu ga-anata ihe nyeghachi unu biye nketa ahụ unu bụ oru nke onye nwe anyị kraịst n'ihi na onye na-eme ajọ omume ga-anaghachi ajọ omume ahụ o mere ile mmadụ anya n'iru adịghịkwa ndị kọlọsi isi nke anọ ndị nwe mmadụ na-enyekwanụ ndị oru unu ihe ziri ezi na nke ra nrata ebe unu matara na unu onwe unu nwekwara otu onye nke bụ onye nwe unu n'eluigwe na-anọgidesinụ ike n'ekpere unu na-amụkwanụ anya n'ime ya n'ikele ekele na-ekpekwanụ ekpere n'ihi anyị n'otu oge ahụ ka Chineke wee meghere anyị ọnụ ụzọ ikwusa okwu ya ka anyị kwuo ihe omimi nke Kraịst nke m nọkwa agbụ n'ihi ya ka m wee mee ka ọ pụta ìhè dịka m na-aghaghị ikwu ya na-ejegharịnụ n'amamihe n'ebe ndị nọ n'ezi nọ na-azụchapụrụ onwe unu oge a niile ka okwu unu dị na amara mgbe niile ihe eji nnu mee ka ọ dị ụtọ ka unu wee mata otu unu na-aghaghị ịza mmadụ niile ọbụla mmadụ nke ga-eme ka unu mara ihe niile banyere m onwe m bụ Tikikọs onye bụ nwanne anyị ahụ ahụrụ n'anya bụrụkwa onye kwesịrị ntụkwasị obi na ije ozi bụrụkwa oru ibe m n'ime onye nwe anyị onye m na-ezitere unu ime ihe a ka unu wee mara otu ihe na-agara anyị ka ọ wee kasịkwa obi unu ana m ezitekwa onisimos bụ nwanne anyị ahụ kwesịrị ntụkwasị obi onye ahụ gwara n'anya onye bụ otu onye n'etiti unu ha ga-eme ka unu mara ihe niile nke a na-eme n'ebe a Aristakọs onye adọkọrọ mụ na ya n'agha na-ekele unu ya na Mark nwanne Barnabas onye unu natara ihe ụfọdụ e nyere n'iwu banyere ya a sị na ọ bịakwute unu naranụ ya nke ọma jizọs kwa onye a na-akpọ jọstọs mmadụ atọ ndị a sitere n'obibi ugwu naanị ndị a bụ ndị soro m na-alụkọ ọrụ n'ikwusa alaeze chineke mmadụ ndị e mere ka a bụrụ m ndị ngụgụ obi epafras onye bụ otu onye n'etiti unu oru nke kraịst jizọs na-ekele unu na-agbasi mgba ike n'ihi unu na ekpere ya niile mgbe niile ka unu wee guzo dịka ndị zuru oke ndị kwezuwokwara ihe niile Chineke na-achọ n'ihi na ana m agbara ya ama na ọ na-adọgbu onwe ya n'ọrụ nke ukwuu nye unu na ndị nọ na Leodisia na ndị nọ na Hirapolis Luk bụ dibịa nke a hụrụ n'anya na-ekele unu ya na Dimas kelee na ụmụnna anyị ndị nọ na Leodishia na Nimfas na nzukọ Kraịst nke dị n'ụlọ ha ma mgbe ọbụla a ga-agụsị akwụkwọ ozi a n'etiti unu meenụ ka akwụkwọ ya na nzukọ Kraịst nke ndị Leodishia lezikwa na anya ka unu onwe unu gụkwa akwụkwọ ozi ahụ si na Leodishia bịa ọzọ sinu Akipos lezie ije ozi nke ị natara n'ime onye nwe anyị anya ka ijezuo ya ekele nke mụ Pọl nke m ji aka m dee chetanụ agbụ m ka mara dịnyere unu